You can never, never change from generation to generation. You remain the same. You are worthy, your Lord. You can never, never change from year to year. You remain the same. Yes, um, Achọm ka I'm on na Oko Anambra State, we are the police station and we are happy to meet uh, Chief Emeka Ekweme. Is the honorable uh, husband of our Nigerian coordinator, Ngozi Ekweme. And, uh, he's from Sacramento State chapter. And uh, he's here to help us with the security. We know what security is. So we thank you so much, sir, for the honor to serve Umad Adigo through uh, humanitarian services. Giving back, that's all we are doing. Thank you so much, sir. Thank you Thank you. Thank you. Well, I appreciate the phone name. Eh? You know, it's uh, something very good, something laudable.

I'm the pricing coordinator in Nigeria from uh, the U.S. California. We're here to visit the orphanage and give the little help that we have we can offer them. So we are so I'm so grateful that I'm honored to be one of them that is here today. ọma my m si bi I am that I am there is no one like you Papa my great provider Jesus oh my redeemer Alpha Omega nwere possibility. Yeah, ebuka bụ e pọsibiliti bọọsụ bụ Anambra anọ enugu Abia wee Imo wee ụdị Delta nakwa na Rivers steeti ọ ụmụada ha ndị na na ofesi ha jikọrọ aka ọnụ na-ahụkọrịta onwe ha anya wee sị na anyị bụ ndị be anyị Naijiria na ọ ga-adịrị anyị mma a sị na ha nwere ihe a na-akpọ hope for Igbo pipo ọ ha bekọrọ ihe a wee bịa wee last year anyị jee na ihe ala otu ụdị ihe a ka anyị mekwara ma ohere adịrọ ha ịbịarute ebe a mechaa otu onye n'ime ha bịakwa leta anyị wee kwe nkwa na ha ga-abịa n'arọ a n'ime arọ a na ha ga-eme ka ebe a bụrụ obi nke ha ga-enwe anyị na-ekene ha ndị isi ha niile ka ha na esi ma ma Anambra ma Delta ọda steeti wee bịa anyị na-ekele anyị na-asụ nnọọ ndewo ndewo nwa adaoma Chief Anene anyị ekene gị ka obere ọnọdụ inyere anyị aka dozie ihe a niile anyị na-ekene gị ọ dị anyị na-ekene ọkacha the national vice president Miri kedoredo Miri Kedoredo, no lady queen elizabeth ejondo ọchịrọsụọ wan onye coordinating anyị nwa ebe ije yes anyị bịara late Eba anyị si bịa eteka ịbịa n'ọfọdụ ejia since 7 o'clock don't ndị ụmụazị ụfọdụ ba kaisa kwado kwado maka ihe maka na agba ahụ na ihe a ka a ga and today ha wee promise anyị at ihe eh, ala last year that ha ga-abịa na ha ga-eme ọfaneji a ka mee ya dọt ha ga-eme ọfaneji a dọt ka ọ bụrụ nwa na-echekwara ma ihe a ekiri otu na-aga echi megide ihe bịawa na vileji ga na Disemba ọ ga-adịkwa possible but look at us now it is so m ekele m ekele m for this wonderful work ọ dịrị nso ọ bụrụ na unu emenwughị agbaghị onye ga-eme ana m ekwu sometimes na a ha na ndị otu anyị na-asị na ọ dị na village a na-emere anyị obere egwu na nọ na village na ha nọ na but emego ka ihe aha na-erute ndị township ndị nọ na taụn ka ọ bata na vileji so ana m ekele ụnụ n'aha jizọs na-asị na chineke ga na-edu ụnụ na-edu ụnụ na-abata onwere ụnụ aksidenti ka na nke bụ nwere aksidenti ọbụla nọtụrụ nnukwu aksidenti spirit of these children ga na-eso ụnụ ebe ọ bụrụ na ụnụ gbaga elu spirit ya ga-eso ụnụ gbaga elu ụnụ na ọ na-ana ọ ga-eso ụnụ na ọ na-ana so anyị na-ekele ụmụada ndị Igbo ndị nọ na Getsemani ọfaneti hom ndị ikeri ọnwụ anyị ji ezigbo obi anyị wee nabata ụlọ na-asị ka ekele na ngọzi na mkpụrụ elu ma ọ bụsa naanị nke ụlọ n'aha jizọs afọ ụmụada ndị igbo in diaspora the toxin of ụmụada ndị igbo 2018-19 is starting today in olumba no olumba not oh this is not ndị ike ndị ike ri nke dị na olumba nọt na-agụ aka makwa agụ aka anambra steeti oke ke ihe dị iche from agụata okay good i just have to know all right so anyị na present na commission our gesami gesanami gesami okay gesamani orphanage hall ndị ike rie ọnwụ na olumba north anambra state anyị na kọmishọn few things ụmụ nwanyị na-achịkọ ha si na ha n'igbo mrs um, ebo mrs nebo so ebo unu look go down here anyị nwee toys anyị nwee food anyị nwere and ihe niile dị here bụ everything ụmụaka the vitamins bụ multivitamins for um, children na okenye mana ụmụaka edeghị ya half wee na-enye kaabụ ya ị na-etinye abịa This is children. Oh, okay, no. Where's the this one from? This is children multivitamins. Come out tata. Doctor na bena sent to check woman. Um, I don't check. them. Okay, nurse. Emeka nurse ne really na nite. My hair age mature Man, couple cap napkins. Oh, okay? All right. So biko ka hydration. Okay? So All right, drink. Yeah. Okay. So on that note, with this morning, I commissioned the Anambra State Tyson 2018-19. I'm commissioning food items and toys, medical, mission, medication, uh, cash of uh, 50,000 naira for um, a court. Court. I need a court. Court. Court. Court. Court for 40,000, okay? We're gonna commission generator for 60,000. We're gonna commission a, a, a drinking tank for 60, for 40,000. With all that, with this money, we say, please take care of our children. Let's um, I thank God for this opportunity to serve our humanity through our children. We have our future is someone Ikonu ihe anyị na-ayọ ego ihe anyị na-ayọ ọdịda dịba mma ọ dịba abụọ anyị achọrọ akụkọ anyị ga na-abịa senta every year ọ bụrụ na anyị abịarọ yes ọ bụrụ na anyị abịarọ anyị ezi ozi because we adopting it we have already adopted it because everything we have here It's for the children. Okay, We thank you. Except the thousand naira. Also, this is my own personal donation from from the founder, Ncha Bezubon Chagadarong, who your uh, leaders or Sibu, uh, your nursing coordinator. Biko kunu welu nka weba Christ. And the new year. Mom, it's okay. Thank you. Oh, well, that's ekele and all have some kind of feeling that we have so much in America and our own children are living in this condition. This is why God sent us this, this place as far as it is from where our station is, we are able to make it live in Olu to Hallelujah. see. We thank God. Yes. We will continue to work in God's vineyard. Yes. Mrs. able to help this center. Oh my, oh, oh my God. Oh, baby. Ibe mgbagbu Kikanga kosara ebe fu ekike China sekpere